AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị elegbula onwe gị elegbula onwe gị ghọta asụsụ a elegbula onwe gị lee anya ọ bụrụ na mmadụ abụọ chọọ ịlụ ọgụ ị ga-ahụ na onye a ga na-ele onye anya legbuo ya hụ na ọ dị ihe ọ pụrụ ime onye nke ọzọ gakwa na-ele ya anya legbuo ya hụ na ọ dịghị ihe ọ pụrụ ime ọ bụ ya na-akpata ị na-eji onye a ya sị gị hapụ ya gaa na-eji onye a ya sị gị hapụ ya nke a bụ otu ọ dị na ndụ anyị mgbe anyị na echiche ndị a na-agba mgba n'ime anyị echiche nke a na-eme ka anyị mara na ọ dịghị ihe anyị pụrụ ime m na-asị gị n'ụbọchị taa ekwela ka ụdị echiche ahụ legbuo gị hụ n'ezie na ọ dịghị ihe pụrụ ime edotela onwe gị n'ọnọdụ nke echiche ndị a ga-elecha gị anya sị agụkọkwa ihe niile onye kere gị tinyere n'ime gị ọ dịghị ihe ị pụrụ ime ị pụghị ịgbanwe ọnọdụ gị Chineke ekwela nke a abụghị oke gị ana m eme ka ị mata n'ụbọchị taa sị na otu ọ bụla o si dị na ị pụrụ ịgbanwe ọnọdụ gị ị pụrụ ịgbanwe ọnọdụ ezinụlọ gị ị pụrụ ịgbanwe ọnọdụ ihe niile gbara gị gburugburu kama nke a bụ naanị nke anyị ga-enweta site na ezigbo echiche iche echiche nke na-akwali akwali echiche nke jupụtara na okwu agbamume na echiche nke jupụtara na apụrụ m ime ihe a na-ahụ anya na ihe a m na-eme ga-adaba ọ dịghị oke nwatakịrị ịbụ nke na-epụghị ịrịọ amara nke Chineke ka ihe gbanwee n'ọnọdụ gị biko eledala onwe gị ị pụrụ ime nke ọma na ndụ kweta n'ụbọchị taa na agbanyeghị ihe niile nke gbara gị gburugburu adụmụwa niile nsogbu niile na ị pụrụ ime nke ọma kweta na nke a dị ire nye gị kweta na ọganiru gị abụghị nke na ị ga-ebido imenwe ihe asị nke a ọ bụkwanụ gịnị kama na ọ bụ ọnọdụ nke Chineke chọrọ idowe gị ọ bụ ị na-eme ihe elechaa gị anya hụ ihe ị na-eme hụ ihe si n'ụbụrụ gị na-apụta mmadụ enye Chineke otuto Chineke pụrụ ime nke anyị gị ọ dịghị mgbe Chineke kere gị ka ị rịọ nri ọ dịghị mgbe Chineke mere ka ị bụrụ onye ahụ nke ga na-edupụ ndị mmadụ edubata ndị mmadụ n'ụwa onye bịawa gị soro ya ihe a na-eme ebe ahụ ị maghị ọ bụ otu Chineke si kee gị gbanwee echiche gị n'ụbọchị taa chọọ ụzọ iwulite onwe gị elu mee ka ị ghọọ ihe ahụ Chineke chọrọ ka ị bụrụ tinye onwe gị n'ọzụzụ gị onye mụ na ya na-atụgharị uche ị pụrụ iwulite onwe gị n'ụzọ dị iche iche ị pụrụ ịgbanwe otu ndị mmadụ si na-ahụ gị nwee ntụkwasị obi n'onwe gị ka ihe nke ga na ka echiche nke obi gị bụrụ na ị gafeela ogo nke ime ihe otu ọ pụtara ya dịwa hụ onwe gị n'ahịrị ndị ahụ edepụtaworo bụ ndị ga-eme nke ọma ekwela ka ọnọdụ onye ọ bụla nọ tinye egwu n'ime gị ga-aghara iji echiche nke Chineke nyere gị lụpụtara onwe gị ezi ihe nke ga-agbanwe ọnọdụ gị nke ga-eme ka onye ọbụla hụrụ gị mara si n'ezie ma ị dị ogologo ma ị dị mkpụmkpụ na ọlụ Chineke zuru ezu n'ime gị ọzịza nye nramahụ gị na ndụ ọzịza nye ịchụta ọganiru gị dị n'ọba aka gị bido n'ụbọchị taa gbanwee echiche nke obi gị ka ị mata ma a ga-enwe ọdịiche ma ọ bụ na ọ dịghị chetakwa isiokwu anyị n'ụbọchị gara aga sị kwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ gị ya mere gbanwee echiche nke obi gị ka ndụ gị gbanwee n'ịdị mma ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ ọ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị ọkụ Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka mara n'ịhụnanya ya bara unu baa na ezinụlọ unu n'aha Jizọs amen unu emeela ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Ọ na nna olu m anyị ga-ịga n'akwụkwọ nsọ mgbe anyị ga-egwere akwụkwọ ozi ọma jọn isi iri anọ amaokwu nke mbụ ga-eruo na nke atọ ọ na asa otu a ka obi unu ghara ịlụ mmiri kwerenụ na chineke kwerekwanụ na mụ n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwaworị unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ aga edoziri unu ebe agaje m ịbịa ọzọ m ga anarakwu unu nye onwe m ka unu onwe unu wee nọọkwa n'ebe m onwe m nọ isiokwu ka anyị gaji leba anya n'oge awa nse gịnị bụ ihe nlere anya ka ị gaje igosi jizọs kraịst mgbe ọ ga-apụta ihe?" ka anyị kpeerenụ chineke Chineke anyị imeela bekwuo n'ime oru gị nwoke ka m kwudoro ndị gị ebe m na-arịọ nwa okwukwela imezuola n'aha Jizọs Kraịst bụ onyenwe anyị amen ibeela anya n'ụbọchị taa ọtụtụ mmadụ nọ na-agagharị na-enwere ebe ha lekwasịrị anya ọtụtụ nlekwasịrị anya n'ego ọtụtụ nlekwasịrị anya na akụ nke ụwa ma ọ bụ ihe nweta ha inweta ma n'ụbọchị taa gịnị mbụ ihe gaje igosi jizọs kraịst mgbe ọ ga-efute ihe na mbara igwe ojii kwado ụzọ ha atọ ke gị menụ ị gaghị inwe ihe ngosi ị ga-egosi jizọs kraịst kembụ mbụ enweghị ezi ekele ibela anya onye nwe anyị mere n'akwụkwọ nsọ n'akwụkwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na nke isii ya o mere ka anyị mara na chineke nkere mmadụ na oyiyi ya oyiyi chineke ka o kere nwoke na nwanyị n'ihi nke a chineke anyị nkere mmadụ na oyiyi ya o nwere ihe ọ na-elega anya ikwesịrị igosi ma ụbọchị taa ọtụtụ mmadụ a na-enye chineke ekele na ihe ọma ọ na-emere ha ọtụtụ mmadụ n'ihi otu o ji dịwara ha ha na-enwe ohere ikele chineke n'ihi na onye mpụta ụlọ n'ụtụtụ o kwesịrị ịsị chineke na o meela n'ihi na na mmadụ pụtara ụlọ bụ na ike aka ya ya mere n'ụbọchị nke taa gị onye na-anụ olu m chineke anyị na-ele gị anya ka ị nwee ike na-ekele ya n'ihe ọma dum ka ọ na-emere gị ihe ọma chineke m mere gị nsọkwa na ozitere ọkpara ya ya nwụọ ọnwụ n'elu obe kalvarị ka o mere ka anyị mara na dị akwụkwọ nsọ n'Oziọma jọn isi atọ amaokwu iri na isii Ihe ọzọ ga-emenụ mgbe Jizọs Kraịst m ga-abịa ị ga-enwe ezi ihe ngosi ka ị ga-enye ya mbụ mpako ibele anya onye ozi ma ọ bụ nwa Chineke ndị ikwu anyị mbụ onye ozi Solomon ọ dị ime ka anyị marala akwụkwọ ilu iri ileleshi amaokwu iri na asatọ ọ na-eme ka anyị mara na mpako na-eduba na mbibi ihe mere na ọnọdụ anyị si nọrọ otu a mbụ mpako n'ihi na onye ịramba mbịara mbịaraba bulie onwe ya elu na-achọ ịghọ Chineke ya mere akwụkwọ nsọ na-eme ka anyị mara na akwụkwọ mkpughe isi iri na abụọ amaokwu nke asaa ga-eruo na nke itoolu ya na-eme ka anyị mata na agha m pụtara n'eluigwe ebe jizọs kraịst mbụ michael na ndị mmụọ ozi mbụ soro nwa anụ ọhịa agha nwa anụ ọhịa enwekwa ọnọdụ ha ọzọ n'eluigwe ihe atọ nwere ike imenụ mgbe jizọs kraịst ngepụta ihe na mbara igwe ojii ị gaghị enwe ezi ihe nlereanya maọbụ ihe ngosi ka ị ga-enye ya mbụ egwu egwu egbuola ọtụtụ mmadụ mmadụ ga-adị ịtụ egwu n'ihi ọnọdụ ọ nọ n'ime ya ma egwu mbụ ihe nwere ike imenụ mmadụ adapụ n'ebe chineke nọ anyị nwere ụmụnne anyị atọ la akwụkwọ nsọ na akwụkwọ daniel isi atọ amaokwu nke isii mmadụ dịka shedrak mishak na abadnego ha enwefu ike ha bụ ndị ngosirinụ nọ n'ihu onye eze nebukadneza bụ eze na-achị babilon ya sị na ha ga-akpụ isi ala nye nwanụ ọhịa ma ọgwanụ kpọọ isi ala nye ha apịrị apị n'ihi na chineke emeela ka anyị mara na ọ dịghị mma ịkpụ isi ala nye ihe ọbụla kama ọ bụ naanị chineke nkụzi niile nke ndị agha na-ekwesịrị ịkpụ isi ala nye ha eguzosi ike mgbe eti ha ha n'ọdụ ọkụ anyị hụrụ si na chineke mbịarabịa zọpụta ha n'ụbọchị taa amamihe ngosi ka ị gaje igosi jizọs kraịst mgbe ọ ga-efute ihe na mbara igwe ojii o nwere nwaada onye na-eji akpọ kafayat ọ bụ nwa agbọghọ mgbara afọ iri asatọ ma ọ bụ onye nabatara jizọs kraịst dịka onye nwe ya na onye nzọpụta ya ma nne na nna ya na-ekpere chineke ha na-ekpere chi anyanwụ ma mgbe ahụ na na-anụ okwu chineke nne na nna ya agwa ya sị mgbe ọbụla ọzọ ọ gara ebe a na-efe chineke ga-akpụ isi ala nye chineke na ha ga-egbu ya maọbụ na ha ga-anabata ya dịka nwa ya ma a malitere ha tiwa ha ihe n'ihi na kafayat mbụ onye nsị na ọka mma na-egburu ya n'ihi jizọs kraịst karịa ya onwe ya ịdị ndụ n'oge awa a anyị hụrụ sị na nne ya ntiri ya ihe mgbe eji tie ya ihe ya nwụọ tutu ya nwụọ anyị hụrụ sị na ọkpọrọ nna ya ga-egosi ya uwe efe nke ọbara mgburu ma ya na-agwa nna ya na efe a mbụ ihe ya ngaji igosi jizọs kraịst mgbe ọ ga-efute ihe na mbara igwe ojii n'ihi nke a nwanne m nwoke ogo onye na-anụ olu m n'oge awa ana m arịọ ka ị hafụ inwe obi abụọ n'ihi na jizọs kraịst mgbe ọ ga-apụta ihe na mbara igwe ojii o nwere ihe ngosi ka ọ na-ele anya ị ga-egosi ya maga onwe gị na-aga n'ụbọchị taa kedu ihe ngosi ka ị ga-egosi jizọs kraịst ọba iro tọba anya ukwu tọba ekworo tọba iri ngọngọ nwanne m nwoke ihe ndị a bụ ezi ngosi ihe ngosi ka ị ga-egosi jizọs ihe ngosi ka ị ga-egosi ya bụ dịka nwanne anyị kafayat na-enwela mkpebi si na ya ngaji iji ọbara ya nke wụsara n'uwe ya gosi jizọs kraịst ka ngosiri ezi ntụkwasị obi na ya enwe n'ihe ngosi ka ọ ga-enye jizọs kraịst mgbe ọ ga ihe na mbara igwe ojii mana rịọ dịka ị na-anụ olu m n'oge awa a chegharịa uche n'ihi na jizọs kraịst na-abịa ọzọ n'agbanyeghị ihe ụwa na-enye n'agbanyeghị ihe ụwa na-egosi jizọs kraịst nsị ka obi gị ghara ịlọ mmiri ọ bụrụ na ikwere na chineke kwere na ya n'ụlọ nna ya na ọtụtụ ebe obibi dị na ya ngaji ịbịa ọzọ keka nke na ya ngaji kpọrọ anyị nye onwe ya n'ihi na ya agala idoziri anyị ebe ma na-arịọ ka onye nwe anyị cheta ọlụ ọma niile nke lụrụ mgbe ọ ga-efute ihe na mbara igwe ojii ka ị nwee ike nwee ezi ihe ngosi ka ị ga-egosi ya ma na ka onye nwe anyị gọzie gị ma gbaa ume mee ka ihe ngara gị ka ọma n'aha jizọs bụ onye nwe anyị amen ka anyị mechie anya chineke anyị onye na-adị ndụ mgbe ebighị ebi dịkwa ndị na-anụ okwu gị n'oge awa ndị na-enweghị ezi ihe ngosi ka ha ga-egosi gị mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii ka ha na-anụ a chineke anyị ana m arịọ ka ị gbanwee ha ka ha nwee ezi ihe ngosi ka ha ga-egosi gị mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen mmụọ ezi onye ndu na onye nke kraịst I onye furu ụzọ bịa soro m aga medula gị ụbọchị Yay! ohere ọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi alaribe Godwin Chiwendu onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arị ekpere anyị ka Chineke gọzie gị ka onye gị na ezinụlọ gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen imela n'ozi ọma nke ị wetara anyị n'ụbọchị taa unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arnigiria at gmail dot com ma ọ bụ at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo na amara chineke chia n'ime ezinụlọ anyị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo